AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndewo ndị ọma na-ege ntị unu bụ ezigbo ndị enyi anyị n'ihi na oge ọbụla anyị na-ekwu okwu anyị nwere ndị na-ege ntị eji m aka na ụbọchị gị gara nke ọma eji m aka na okwu anyị na-ekwu na-abara gị uru mgbe ọbụla anyị na-ekelekwa Chineke bụ onye na-eme ka ọ dị ire na anyị ga-anọkọ na-ekwu okwu isiokwu anyị ji taa ama m na ịtụgharịala uche n'ime isiokwu a mana ka anyị lebakwa ya anya nke bụ idebe gburugburu ebe ibi ọcha mmadụ idebe gburugburu ebe obi ọcha gburugburu bidoro na ebe ndina ebe ndina gị nke a na-akpọ n'olu oyibo bedrum ebe akwa gị nọ akwa na-anọ n'elu akwa gị ọ bụghị iji otu akwa n'elu akwa ya nọ otu ọnwa asabeghị ya mmiri asị ana m asa n'ahụ tupu m bịa dina n'abalị ị kwesịrị ka m jụọkwa gị ajụjụ ị ga ịsa ahụ ebe ị na-asa ahụ sachasị ahụ ihe ọ pụtara mgbe ị sachara ahụ bụ na ahụ gị adịla ọcha gịnị mekwaranụ akwa ahụ a na-eji ehicha mmiri n'ahụ a na-akpọ tọwel n'olu oyibo gịnị mere ọ na-eji eru unyi ọ bụrụ na ị dị ọcha ịsachara ahụ dị ọcha a na-eji akwa na-ehicha mmiri na ahụ onye dị ọcha gịnị mere akwa ahụ na-eji eru unyi nke na-emekwa emesịakwa asa anya mmiri ahụ mmadụ nwere ike dị ọcha mgbe ịsachara ahụ mana ị maghị ihe ọzọ na-emenụ o kwesịrị akwa ahụ a na-eji edina n'elu akwa ka a na-asa ya mmiri kwamgbe kwamgbe o nwere ike abalị ole na ole ndị otu izu ma ọ bụ abalị atọ iwepụ ya gbere nke ọzọ gbanwee ya saa ya mmiri ịsasie ya mmiri ịgbaa ya n'anwụ ọ ka mma ka agbaa ya n'anwụ ebe ibikwa ka ọ dị ọcha pụtara na ị ga na-emepe ihe a kpọrọ windo ka ihe nke anyanwụ bata n'ime ụlọ gị ọ na-egbukwa ụmụ nje dị iche iche ị ga na-azasị ebe ndina gị ahụ kwa ụbọchị okweme zaa ya ugboro abụọ n'ụbọchị n'ụtụtụ makwa n'abalị okweme ka ọ dị mma nke ọzọ bụ ebe a na-eri nri n'ụlọ usekwu gị usekwu ebe ị na-esi nri ebe ahụ kwesịrị ị na-adị ọcha n'ihi na ebe ahụ ka ndụ ezinụlọ niile dị ezinụlọ eritela ndụ ọ bụ site n'ebe ahụ a na-esi nri ezinụlọ eritela ọnwụ ọ bụ ebe ahụ a na-esi nri ihe niile eji esi nri kwesịrị ị na-adị ọcha ekwesịrị na-asapụ efere ndị eji rie nri ka ọ hapụ ịnọte aka ngwa ngwa erichiri nri asapụ efere mee ebe a na-esi nri ka ọ dị ọcha sasịa ite sasịa ngaji zasịa ọ bụrụ nke a na-ehicha ahụ ụlọ ehicha ya ehicha ọ bụrụ nke a na-ehicha ala ụlọ ehicha ya ehicha ka ọ dị ọcha maka ahụike ebe ọzọkwa kwesịrị ka a na-edote ọcha ebe a na-asa ahụ ebe a na-asa ahụ ekwesịrị ị na-emechi ebe ahụ ka ọ dị ọcha ma ahụ ụlọ ma ala ya ka ọ na-adị ọcha ka ụmụ nje ghara ebe na-abata ekwesịrị ị na-eme ka ebe niile dị ọcha ime ka ebe ụlọ a na-esi nri dị ọcha ụmụ ọchịcha na ụmụ ihe ndị ọzọ na-arịgharị arịgharị na-ebu ọrịa agaghị ahụ ebe ha ga-anọ na-enwe nnọkọ ime ka ebe ahụ ruo unyi ọchịcha ga na-abịa nnọkọ ha ga na-abịa nzukọ mgbe ọbụla ana ha zukọ ha eme atụmatụ otu ha ga-esi tie gị ọrịa ekwela ka ụmụ ahụhụ ndị a nwee ike ikwu ihe ha ga-eme gị tupu ha ekwu ihe ha ga-eme gị ọ dịkwa mma ka ị dị mbụ mee ka ohere ghara ịdịrị ha n'ụlọ gị nke abụ ebe ahụ ebe ọzọkwa kwesịrị ka ya na-edo ọcha wee ebe ahụ ndị ọbịa gị na-anọ oche niile kwesịrị na-adị ọcha ndị nwere ụmụaka ụmụaka nwere ike nyụọ mmamịrị n'oche ekwesịrị ka ebupụ ya n'anwụ ka anwụ chasịa ya ka ọ dị ọcha ime ebe ebi adị ọcha abụghị bụghị asụ anwụrụ ọ bụghị obere ọrụ ọ bụ ihe a na-atịpụta ahụ ọnya kwado akwado mee ya bụrụ ọrịa owere ahụ gị na-eme ya mgbe ọbụla ịhụ na ebe ibi dị ọcha ihe m ji na-ekwu mana a na-esite n'ime pụta ezi site n'ime e, ime emere ya mere ya mgbe pụtara n'ezi n'ihu ụlọ gị ekwesịrị ka aza ebe ahụ na-aza ọ bụrụ ebe akwara akwa akwara ala ala mbara ezi gị akwa ị na-eji azịza na-azapụ ya ọ bụkwara na akwaghị akwa ahịhịa na-eru ebe ahụ ị ga na-avọchasị ahịhịa sụchasịa ya ka ọgwọ ghara ịrịbata n'ime ụlọ gị ọ dị mkpa ka anyị na-edo ebe anyị bi ọcha mgbe chineke kpọpụtara ụmụ isrel n'ala ijipt n'ime ọzara ọ gwara ha sị onye nyụsịa nsị ma egwuo ala were aja kpuchigide ekwesịghị abata n'ụlọ gị nsị a na-esi asị mba ọ bụ ụmụaka m ụmụ m nyụrụ ya nke ahụ abụghị ihe mmadụ ji agbanarị ya ekwesịghị abata n'ụlọ gị ya na-esi abata n'ebe ndị ọbịa gị na-anọ a na-anụ ụdịrị isi atọ maọbụ anọ otu mgbe nsị na-esi mmamịrị na-esi ihe nwụrụ anwụ na-esi onwe nke na-esi ka oke oke oke ọnwụrụ n'ụlọ gị a ndị mmadụ ga na-asị ọ gịnị mere ọ dịghị mma bata n'ụlọ gị ihe na-esi mmadụ na-akwụchi aka n'imi ụmụaka gị ga-arịa ọrịa n'ọnọdụ dị otu a ọ dị mma ka ụmụaka na-adị ọcha ọ dị mma ka ebe anyị bi na-adị ọcha kụziere ụmụ gị otu esi edobe ebe ebi ọcha ha kwesịrị ha gbọtọ ihe n'ala ime ka ha mara na ekwesịrị ịtụtụli ihe gbọtọrọ n'ala na-adịghị ọcha doo ya ebe e kwesịrị ido ya n'ụlọ gị kụziere ụmụ gị na-edebe ihe ebe e kwesịrị idowe ya ọ bụ ya bụ na idowela gburugburu ebe ibi ya dị ọcha ị e na-edowe ihe ebe kwesịrị idowe ya ụmụaka bịa ha nyụọ nsị n'ala ị ga-akụziri nwa gị na o kwesịghị ịnyụsị n'ala abịa anyụ ndị ọbụla ndị ọbịa nọ n'ụlọ gị nwatakịrị anyụ mmamịrị n'ihu ndị ọbịa ị ga-agwa nwa gị si ka ebe a na-aga anyụ mmamịrị a na-edo ihe n'usoro ụmụaka gị mụta ya ọ ga-enye aka ebe ibi na-adị ọcha ọkwa onye na-enweghị ụmụaka ọ dị mfe ọ dịkarịrị mfe idozi ebe ibi ka ọ dị ọcha n'ihi na ndị na-asụ okwu oyibo si na ịdị ọcha dị nso na mmadụ na chineke dị na mma ndị na-ege ntị ama m na okwu a ị ga-etinye uche n'ime ya amakwa m na ị ga-ahụ na ọ bụ eziokwu ka anyị kwuru nke a bụ eziokwu tinye ya n'ọlụ ọ ga-adịrị gị mma ndewonu enyi ọma m na-ege ntị ị ma na ime ụcha dị mma n'ime ndụ anyị site na onye na-eme ụcha bụ enyi Chineke mgbe ị na-edowa gburugburu ebe ibi ụcha, gbalịa ka obi gị dị ọcha gbalịa ka echiche gị dị ọcha gbalịa ka ihe niile gbasara ndụ gị dị ọcha nye Chineke gị ma onye agbata obi gị anyị ekelela onye nyere anyị ozi ọma nke ahụike nwanne anyị nwoke nnamdi ogidi anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị gị na ezinụlọ gị ka ịhụnanya chineke baru n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dọtcọm maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel levi onye chere si ọma ndị ezie ụmụaka ya township kwaya unu emela na-echekụtara anyị na tutu akpụ anyị n'afọ chineke amawo onye anyị bụ anyị na-asị ka chineke gbaa unu ume onye ọma na-ege ntị deredu mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi emmanuel levi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi onye igbo na-ege ntị ndewo obi ụtọ ka m ji na-anabata gị na ohere ọzọ nke gbasa okwu chineke amaara m na amara chineke na-aba ụba n'ebe ị nọ onye na gị ohere ọzọ ịnụta ihe n'ọnụ ya nke ga-eji biere onwe gị ndụ n'ụbọchị nketa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị ọ maara aha gị ọ maara aha gị anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị n'akwụkwọ Luk isi asatọ amaokwu nke iri anọ na isii luk isi asatọ amaokwu nke iri anọ na isii ma jizọs sịrị mmadụ metụrụ m aka n'ihi na mụ onwe m maara na ike esiworo na arụ m pụta ka anyị kpee ekpere onye nwe megbala ahụ n'ihi amara gị anyị na-arịọ nke ike nke amara gị ka ọ pụta ìhè n'oge a dọrọ anyị nye onwe gị ka anyị nwee nkasi obi n'ime gị n'aha Jizọs onye nwe anyị amen gị n'aha nwanne m nwoke nwanne m nwaanyị anyị nọ n'oge nke n'ụbọchị ndị a aha mmadụ na-adịkwaghị ka o seworo dị abịa n'obodo anyị ha dị iche iche anyị matara ndị aha ha na-epuola amakwa ha site n'aha agụrụ ha a ga-amara ha n'ime ọnọdụ ha na-agabiga ọ bụ ya mere onye ga-ahụ mmadụ ga-esi nwoke isi nwoke ngwọrọ a nwoke a na-anaghị anụ ntị ezigbo aha a gụrụ ndị dị otu ahụ efuo amaghị m n'akụkụ gị ma ị nweela ndị dị otu a ama ma ị makwarala ndị dị otu a na-akpọ ha aha ọzọ ama ma ị sonyekwala ndị na-akpọ ndị mmadụ aha dịka ọnọdụ ha si dị na-abụghị dịka aha gụrụ ha siri dị ọ bụghị n'oge anyị ka ọ malitere ịgụọ akwụkwọ nsọ n'akwụkwọ maka isi ise ị ga-ahụ akụkọ dị ebe ahụ nke jizọs kọrọ banyere otu nwanyị nke nrịara ọrịa oruru ọbara afọ iri na abụọ na akwụkwọ maka ebe ahụ ị gaghị amata aha nwaanyị ahụ ị gaghị agwakwana m na ndị mụrụ ya agụghị ya aha ha gụrụ ya aha ma ọnọdụ nke nwaanyị ahụ bara n'ime ya mere chefuo aha ya ma ndị ọ tọrọ ga na-akpọzi ya nwaanyị oruru ọbara ma ndị a mụrụ mgbe nwaanyị ahụ malitere ịrịa ọrịa ahụ pụtara hụ ya dịka nwaanyị oruru ọbara ma ndị ya na ha so bịa kọọ ije eri na-akpọzi ya nwaanyị oruru ọbara ndị ebiri ya ha na-akpọzi ya nwaanyị oruru ọbara aha ya pụrụ n'ọgbọ ọ dịkwaghị onye ma ya dịka aha ya ọ ga-abụ ọnọdụ ọ na-agabiga n'ime ya ka eji mara ya amaghị m ma ọ bụ gị onwe gị ka m na-ekwu okwu ya n'oge a amaghị m ma ọnọdụ gị abụrụ ihe ndị mmadụ ji mara gị na yad ama m ma ọnọdụ gị abụrụ ihe ndị mmadụ ji mara gị n'ebe ị na-azụ ahịa ihe na-agabiga o werela aha gị ana m ewetara gị olileanya n'oge a n'ihi na ọ otu onye nke pụrụ inyeghachi aha gị ọ otu onye nke kọtaranụ nke mataranụ nke pụrụkwa iweghachiri gị ọdịdị mbụ gị ana m arịọ gị n'oge a ka ị were onwe gị nyechasị onye ahụ n'aka ị ga-ahụ ọrụ dị iche nke ọ ga-arụ na ndụ gị mana otu ụbọchị bịara mgbe nwaanyị a na-agabiga ala ọtụtụ ihe dị iche iche akwọ nsọ mere ka anyị mara na ọ gabigara ọtụtụ ihe n'aka ndị dibịa ọ pụrụ ịbụ ndị dibịa afa ọ pụrụ ịbụ ndị dibịa bekee ọ pụrụ ịbụ ndị dibịa nke na-agwọ n'ụlọ ọtụtụ ihe ka ndị mmadụ tụrụ nwaanyị ahụ aka nke o meworo ma nwaanyị ya n'ihe niile ma ọ nataghị ọgwụgwọ ọrịa na-aga n'ihu ndị mmadụ na-ama ya site na ọrịa ya ha anaghị amakwa ya site na agwa ya ha nakwaghị ama ya site na aha ya ma otu ụbọchị bara nwaanyị ahụ nwere mkpebi si na ya ga ebitụ ọnụ uwe jizọs aka o nwee n'ike nụ banyere jizọs ma o nwebeghị ohere nke ibetụ ya aka ị nweela ike na-anụ banyere jizọs ma ị nwebeghị ike nke ibetụ ya aka jizọs nọ n'eluigwe ugbu a gị nwa nọ n'ụwa olee ụzọ ị ga-esi bitu jizọs aka ọ bụ site n'ụzọ nke okwukwe ị nwere ike bịakwute jizọs dịka nwaanyị ruru ọbara ahụ bịakwutere jizọs chekwuta na amaghị aha ya amarakwala m na ịmara na na ihe na-akpọkwa ya bụ nwaanyị oruru ọbara ndị mmadụ hụrụ ya dịka onye na-adịkwaghị onye ọ bụ ma n'otu ụbọchị bịara nwaanyị ahụ ekpebie n'onwe ya ọ bụrụ mmetụ ọnụ uwe jizọs aka a ga-enyeghachi m aha m mmetụ ọnụ uwe jizọs aka a ga-agwọ m ọrịa m mmetụ ọnụ uwe jizọs aka ndụ m ga-alọgharị mmetụ ọnụ uwe jizọs aka ọnọdụ m ga-alọgharị ana m achọ ime site n'ihe nkụzi nke agba ochie nke baịbụl dịka nwaanyị na-arụ ọrụ oruru ọbara ihe ọ bụla metụrụ aka ga-arụ arụ n'ihi nke a ọ pụrụ ịbụ na nwaanyị ahụ sọ ya ga na-ehi n'ebe akwa ndina ya bikọs ya na di ya jikọọ di ya arụọla ya na ụmụ ya mekọ ihe ụmụ ya arụọla nwaanyị a na-ebi ndụ na-anwụ n'onwe ya ọ dịkwa onye maara ihe banyere ya nwaanyị a nwere mkpebi si ka ya soro jizọs ka ya bitụọ n'uwe jizọs aka ma mgbe nwaanyị a metụrụ ọnụ uwe jizọs aka na akwụkwọ luk isi asatọ amaokwu nke iri anọ na isii nwaanyị a na onwe onye ma aha ya nwaanyị a na onwe onye na-ahụta ya dịka mmadụ nwaanyị a na-ahụta dịka onye ọrịa mgbe o bitụrụ ọnụ uwe jizọs aka jizọs sịrị mmadụ metụrụ m aka jizọs asịghị nwaanyị ruru ọbara metụrụ m aka jizọs sị na mmadụ metụrụ ya aka aka nwaanyị ahụ metụrụ jizọs bụ ngosi nke okwukwe site n'okwukwe ya na mbitụ aka nke obitụ ọnụ uwe jizọs ọbara ahụ kwụsịrị ọbara ahụ takọrọ nwaanyị ahụ lọghachirila ọnọdụ mbụ ya ana m eme ka ị mara n'oge a ndị mmadụ nwere ike mara gị dịka ọnọdụ gị siri dị mara gị n'ihe na-agabiga ma jizọs onye kere gị maara gị ihe a gụrụ gị ọ bụ ihe a kpọrọ gị ka ọ na-akpọ gị ọ naghị akpọ gị onye ọrịa ọ naghị akpọ gị onye ogbenye ọ naghị akpọ gị onye ụkọ ọ naghị akpọ gị onye na-anaghị anụ ntị ọ na-akpọ gị n'aha a gụrụ gị n'oge ehihie a na mgbe a jizọs na-eme ka ị mara na ya amarala aha gị gịnị ka ị na-agabiga gịnị bụ mkpa gị gịnị bụ ọnọdụ a ana m akpọlụ gị n'oge a ka ị bilie n'okwukwe site aka nke okwukwe n'ebe jizọs nọ kpọkue jizọs site n'ekpere rịọ ya arịrịọ amara si ya jizọs ọnọdụ a ndị mmadụ ga-eji wụrụ mara m ana m arịọ gị ka ị gbanweere m ya ka ị nye m onyinye nke e nyere m ka inye m aha nke a gụrụ m ka ndị mmadụ kpọọ m n'aha ndị mmadụ nwere ike chezọọla gị ha gị erote ihe banyere gị ma jizọs echezọbeghị gị ọ maara gị na welie olu gị elu n'oge a welie olileanya gị elu n'oge a tụkwasị ya obi n'oge a kwerekwa n'oge a na ọ ga-akpọ gị n'aha o nweghị mgbe jizọs kpọrọ aha gị ihe na-agaghị agbanwe ana m ka onye nwe anyị binyere gị ana m arụ ka onye nwanyị nye aha gị ana m arụ ka onye ghachi gị ngọzi gị n'aha jizọs amen ka anyị kpee ekpere onye nwanyị binyere gị ma dozie gị n'aha jizọs bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ị ma na tutu a gị n'afọ jehova mara gị ihe ọ bụla ị na-agabiga n'ime ụwa nke anyị nọ n'ime ya ma ọ bụ ihe mberede bịakwutere gị ma ọ bụ ihe na-enye gị ọṅụ ihe ọma ihe ọjọọ nke ọbụla na-emena gị n'ime ụwa mara na chineke amaala aha gị ọ ga-akpọ gị aha gị ihe rịba ma ga-eme n'ime ndụ gị kwere na chineke kwere na mmụọ nsọ imela onye mgbasa ozi emmanuel levi onye nyere anyị ozi ọma nke taa nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke gọzie gị na anyị na chineke amawo aha anyị ọ makwa aha gị ọ ga-eme ihe rịba ma n'ime ndụ gị na ezinụlọ gị imeela n'oziọma nke taa otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa anyị na-asị ka ịhụ na ya chineke baru n'ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ na-agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja Lagos Nigeria maọbụ gị detara anyị akwụkwọ na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chekụtakwa na anyị nwere email adreesị abụọ nke a bụ ya bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ igbo kọrọ na anyị n'ekwentị na 07063637224 07063637224 ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo